AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ụmụnne ọma ndị ka na-ege ntị ana m arịọ ka onye nwaanyị gọzie unu amen anyị abịakwala ọzọ n'ụbọchị nke taa dị ka anyị ka na-aga n'iru ileba anya n'otu anyị ga-esi na-eri ihe ka anyị nweta ezigbote otu ahụ anyị ga-esi adị mma ihe anyị kana na anya bụ nke a na-akpọ nutrishọn nke a bụ otu ngalaba n'ime new start nke bụnụ nutrishọn exercise wọta, sunlight temperance ee rest trust in god anyị ka na-eleba anya na nke bụnụ nutrition nke bụnụ ihe mmadụ ga-esi nyere onwe ya aka na nke ọ ga na-etinye n'ọnụ ya anyị ka na-agakwa n'iru ile anya n'ihe gbasara nụ otu chineke si chọọ ka anyị nwee ike na-eri nri nke a na-akpọ grains fruits nuts vegetable bụcha ndị sonyerenụ n'ihe nke chineke chọrọ ka mara abụọ na-eri n'ụbọchị taa nri ndị a bụ ndị nke eji nwayọọ nwayọọ ndị pụtarala n'onwe ha dị ka mkpụrụ osisi nke akụrụ ya pụtakwara mmadụ ga-eri wee nwee ezigbote ahụ mkpụrụ osisi ndị a na nri ndị a bụ nke na-enyerenụ mmadụ aka doziekwa ahụ mmadụ dịka bụ ndị nke na-enyenụ mmadụ mee ka ahụ gbasie gị ike ndị ka bụ ndị ke na-emenụ mmadụ enwe ọbụnadị mmụọ nke idi ihe mkpụrụ osisi ndị a bụkwa ndị nke na-enyerenụ mmadụ aka n'ụzọ niile ọbụla ọ na-emekwa ka mmadụ nwee ezigbote ụbụrụ isi ọ bụghị nke echekpọrọ echekpọ mkpụrụ osisi ndị a enweghị mgbe ọ gara nke a na-akpọ proses nke bụ esi n'ebe a amịcha ya amịcha etinye kemịkal nka amịpụta ya abịa ya ọtụtụ mmadụ erie mana ihe ị ga-ajụ onwe gị bụ ihe ndị a a na-ewepụtacha esi n'ebe a ewega na njiri nka akwọpụta atanya ya nka prosesị ya emeghị otu a gị were rie tupu emecha ihe ndị a ọ dị gị n'obi na-ewepụtachabeghị ihe ndị na-enye mmadụ ihe na-ahụ nke mmadụ na-erizi chafụ ihe na-enweghị ihe ọ ga-enye gị n'ahụ mana e nwere iwu nke e nyere n'ihe gbasara nụ oriri instructions on itin ọrịa na nsogbu nke na-ejupụtaranụ ebe niile gịnị na-akpata ya ọ bụ n'ihi mmadụ iri ihe n'otu na-adịghị mma mana isoro ihe ndị a m na gị gụpụtara gị ugbu a eziokwu ị ga-enwe ike gbochie ọtụtụ ọrịa na ọtụtụ mmekpa ahụ nke na abanyetaranụ ọtụtụ ndị mmadụ n'ahụ ọ dị ụzọ ihe iri nke anyị ga-eleba anya chọọ mkpịsị chọọ akwụkwọ ka ị dee ihe ndị a ugbu a ọ dị ụzọ ihe iri nke anyị ga-eleba anya nke mbụ bụ ka m gụọ ya n'asụsụ bekee eat largely of fruits and vegetables prepared in a natural yet tasty way. rie mkpụrụ osisi na akwụkwọ nri nke ewepụtara si na ime ala pụta nke na-enye aka nyere mmadụ ka o kwa ụtọ nke ga-abanye n'ime ahụ mmadụ ma ghọrọ onye ahụ ezi nwe ọtụtụ ndị mmadụ na-abụ ha hụ gova ha tapụta ha wepụta ya ha gụrụ mkpụrụ na n'ime ha tụfuo ya ọtụtụ ndị mmadụ na-abụ ha hụ mkpụrụ osisi dị ka mango enweghị ihe a ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ na-abụ ha hụ ihe dị ka pọpọ enweghị ihe a ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ bụ ha hụ ihe dị ka akị bekee enwekwana gị ihe ha ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ bụ ndị ọ na-abụ ha lee anya enweghị ihe ha ga-eji mere ihe ọtụtụ ndị mmadụ bụkwanụ ndị ọ na-abụ ha weta ọbụnadi nri nke mgbopụtara onwe ya enweghị ihe ha ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ na-abụ ndị ọ na-abụ ha hụ dị otu a abịrịka ma ọ bụ planten dị enweghị ihe ha ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ na-abụ ha hụ nke a na-akpọ banana maọbụ unere enweghị ihe a ga-eji ya kpọrọ ọtụtụ ndị mmadụ na-abụkwanụ ha hụ ọbụladị otu aka na-akpọ kashu ọbụladị nke a na-akpọ painapụl ọbụladị oroma nkịrịsị tangerine ihe ndị a niile bụcha mkpụrụ osisi nke e nyere ka mmadụ nwee ike na-eri ka ọ na-adịrị ya na mma iji nye gị ihe ịma atụ ị ma na mgbe ị wetara oroma maọbụ epe weta nke a na-akpọ ọbụnadị painapụl wetakwa ọbụnadị unere maọbụ banana mgbe iji ihe ndị a mekọta ọnụ gwerie ha egwerie dịka otu ahụ isi wepụta ha mee ya jụọ oyi ṅụọ ya ọ ga-aka enye gị ihe n'ahụ karịa ebe ijere zụrụ nke emepụtara emepụta nke a na-asọ bụ juice nwanne m nwoke nwanne m nwaanyị ihe m na-agwa gị bụ otu ị ga-esi mee ihe ka ọ dịrị gị na mma mgbe ị riri ma ọ bụ ṅụọ mkpụrụ osisi ndị a ihe ndị a niile ga-enye gị ihe n'ahụ ihe ndị a niile ga-abara gị uru dịka anyị na-asị rie mkpụrụ osisi ọ ga-enyere gị aka ile anya ime ahụ anyị nwere otu chineke si kee ya ọ bụghị ihe niile mmadụ tinye n'ime ahụ ka ọ ga-anapata ọtụtụ ndị mmadụ na-abịa ha je ha aga zụrụ nke a na-akpọ multivitamin capsules erie nri aṅụọ ya kpawom ata ihe erie ya kpawom gị na ị na-aṅụ ọgwụ ọbara ị ma na enweghị ọgwụ ọbara karịrịnụ nke ahụ chineke ji aka ya mepụta mkpụrụ osisi mgbe mmadụ na-eri mkpụrụ osisi dị iche iche ọ bụ otu aka ọ na-enweta ihe na-akpọ vitamins dị iche iche vitamin a vitamin b vitamin c vitamin d vitamin e ọbụnadị vitamin niile ọbụnadị iron nke ahụ gị chọrọ mkpụrụ osisi ndị a ga-enye gị karịa mkpụrụ ọgwụ ndị a ka m gwa gị ihe na-ema gị ọgwụ ọbụla ị ṅụrụ nwere ihe mmetụta ọ na-emetụta n'ahụ gị ma ọgwụ ọma o ma ọ bụla otu nke isi ọwụwa dị o ma ọ bụla otu nke ọbụla dị ha nwechakwara ihe mmetụta ọzọ ha na-emetụta gị n'ahụ jụọ onye ọbụla gụrụ ihe gbasaranụ mkpụrụ ọgwụ ka ọ kọwara gị ya mkpụrụ ọgwụ eme ya ka ọ bụrụ ihe oriri mana ihe a na-ekwu bụ ka mmadụ nyere onwe ya aka ka ihe ndị a niile ọ ga-eri banye n'ime ahụ ma nye ya ezigboto ahụike ka anyị leba anya na nke na-akpọ vegetables ọtụtụ ndị mmadụ amaghị uru ụgụ bara ọtụtụ ndị mmadụ amaghị uru ụgbọrọ bara ọtụtụ ndị mmadụ amaghị uru olugbu bara ọtụtụ ndị mmadụ amaghị uru akwụkwọ nri ụtabazi ụzịza ụkazi ọsịkwa na ọsị gị bụ akwụkwọ nri green leaf ihe ndị a bụcha ihe chineke mepụtara mụ na gị abụọ ka anyị na-eri ka ọ na-adị anyị mma n'ahụ ị jụọla onwe gị ajụjụ ihe mere merenu ewu ọ na-ara ahụ gị ịhụ nga ewu na-arịa ọrịa ọ bụ gịnị mere ha na-ata ahịhịa ha na-eri ahịhịa mana anya onwe anyị bụ ụfọdụ hụ echichara ha osikapa maọbụ ihe ka ọ nyere ha ya akwụkwọ ụgụ eziokwu ha ewere aka kpapụ akwụkwọ ụgụ ele ihe mbụ ha ga-agbaburu anụ gịnị mere ị naghị enyere onwe gị aka gịnị mere ị chọghị inwe ezi ndụ gịnị mere ị chọghị ịbara onwe gị uru lee n'ụgụ ọtụtụ ndị mmadụ na-arịa na ọrịa ihe na-akpọ taịfọid maọbụ malaria bụ ndị dọkịta na-agwa ha sị ya jee fọọ ụgụ na-aṅụ mgbe ọbụla jee ji onye dọkịta sị ya ụgụ ọ bara uru ka ọ bụ na ọ baghị uru ihe ị ga-enweta n'ụgụ ga-enye gị okpukpe okpukpo ihe ị ga-aṅụta n'ọgwụ jee jụọ onye dọkịta ọbụla lee n'ụgbọrọ lee n'akwụkwọ nri dị iche iche leenụ grin lif leenụ wọta lif ihe ndị a niile bụcha akwụkwọ nri nke wepụtara n'ụdị ya nke chineke nyere mụ na aga abụọ ka anyị na-eri ka ọ na-adịrị anyị na mma gịnị mere iji na-etufu ihe ndị a gịnị mere iji ị naghị eri ihe ndị a gịnị mere ịhụ ebe ihe ndị a nọ gị lefu anya kedu ihe ị chọrọ ịma bụrụ ị chọrọ ịma bụrụ anụ azụ anụ ọkụkọ ọ sịkwa na ọsị gị nwanne m nwoke nwanne m nwaanyị nyere onwe gị aka rie ezigbote nri ọ ga-abara gị uru chineke ga-anọnyere gị n'ime ihe niile ị na-eme ka onye nwaanyị nọnyere unu ka unu na-enwe ahụike lee ubi gị ahụ etufula ya kụọ ya akwụkwọ nri gụrọkwa mkpụrụ osisi ọ ga-enyere gị aka na ndụ ndewonu oziọma nke ahụike nke taa na-enye m obi ụtọ na-atọ m ụtọ site na ụfọdụ ndị mmadụ chere n'ọwụ o ji gị n'olu o ji gị n'ụkwụ ọ na-ara gị ahụ ahụ adịghị mma ihe niile wụ ọgwụ ọgwụ ọgwụ ọgwụ obi atọọla m ụtọ taa na nwanne anyị nwoke betel uchenna adịele na-echekwutara mụ na gị na ihe niile awụghị ọgwụ ma chekwuta na nwanne anyị nwaanyị elen white gwara anyị si iri anyị kwesịrị ịbụ ọgwụ anyị ọgwụ anyị abụghị nri anyị nwanne anyị nwoke adịele betel uchenna imeela n'oziọma nkịta oziọma nkịta ama m na o metụla onye na-ege ntị n'obi ekpere anyị bụ ka ya chineke na amamihe chineke nọnyere gị ruo mgbe ebighị ebi amen Jizọs onye mgbapụta nke iso jizọs onye gbapụtara anyị n'ime mmehie unu emeela ndị aba central district choir na abụ ọma nke onyinye nyere anyị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke nọnyere unu n'aha jizọs amen ugbu a onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ndị ọma ndị na-ege anyị ntị anyị na-ekele chineke n'ihi ohere nke o nyekwara anyị ọzọ n'oge a tupu anyị aga n'ihu n'ilenye anya n'ihe edere n'akwụkwọ nsọ ka anyị kpee ekpere ezi chineke anyị nke na-adị ndụ ruo mgbe niile anyị na-arịọ gị ka ị bịa nọnyere anyị n'oge nke anyị ga-atụle okwu ole na ole nke sitere n'akwụkwọ nsọ gị mere anyị nke a n'aha Jizọs amen n'ụbọchị taa anyị ga-elenye anya n'isiokwu nke si usoro sitere n'iwu iri usoro sitere n'iwu iri anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ site na akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ na nke abụọ ọ si otu a chineke wee kwuo okwu ndị a niile sị mụ onwe m bụ jehova chineke gị onye mere ka ị si na ala ijipt n'ụlọ ndị oru pụta chineke wee kwuo okwu ndị a niile sị mụ onwe m bụ jehova chineke gị onye mere ka isi si na ala ijipt n'ụlọ ndị oru pụta dịka ebe anyị gụpụtara n'akwụkwọ nsọ n'oge a si dị ọ bụrụ anyị kpọrọ akọ na uche anyị laa azụ anyị ga-ịhụ na mgbe abraham na-adị ndụ chineke kwere ya nkwasị ya na m ga-eme ka ị bụrụ onye a gọziri agọzi m ga-agọzikwa mkpụrụ gị a ga-esitekwa n'aka gị gọzie obodo niile nke ụwa n'ebe a anyị gụpụtara anyị hụrụ si na chineke azọnyewe n'ọkwụ imezu nkwa nke o kwere abraham tupu chineke kwuo okwu a o kwuru ebe a anyị maara sị na ụmụ afọ abraham bụ ndị nọrọ n'obodo ijipt ọtụtụ afọ mgbe ha ji nọchaa n'obodo ijipt ọtụtụ afọ ihe bugara ha n'obodo ijipt na nke mbụ bụ okonri nri mgbe ha nọ ebe ahụ gbanahị okonri nri onye nwanne ha ma ọ bụ nwa afọ nke abraham nke ha so ụkwụ ya gaa n'obodo ijipt bụ josef bịa nwụọ n'ihi na ha abaala ụba n'ihi na ha buokwala ibu n'ọnụ ọgụgụ mgbe josef ji nwụọ eze nke na-achị ijipt bịa tụọ ụjọ si e ọ bụrụ anyị hapụ ndị a nsogbu dị n'obodo anyị ha ga-enyere ndị ọzọ aka nara anyị obodo anyị n'ihi ya anyị agaghị ikwe ka ha baa ụba mgbe ha na-eme otu a ha amaghị si na ha na-akwado ka ihe buru n'amụma ma ọ bụ ihe ọma nke chineke kwadoro nye ụmụ isrel mezuo mgbe ọ bụ uche obi fero ime ka ụmụ isrel laa n'iyi mgbe ahụ ka ha leriri anya elu ma kpọọ Chineke n'obi dị ilu na n'obi ikwesị ntụkwasị obi mgbe ahụ ka eji mụọ Moses mgbe ahụ kwa ka Moses ji topụta mgbe Moses ji topụta ya wee gbuo mmadụ ebe ọ na-achọ ime ka ụmụ nwanne ya bụrụ ndị na-atụ egwu Chineke ma ọ bụ ndị nwere onwe ha site n'aka mkpagbu mgbe o ji mee nke a ya gbapụ n'ihi ihe so ya n'azụ mgbe o ji gbapụzie n'ala ijipt gbaga midia dịka ọ nọ n'ebe ahụ na-azụ igwe atụrụ otu ụbọchị ya hụ ihe karịrị anya ya ọ gbago ụsọ ọ tụghị ụjọ ọ dịghị oge ọ si ka ihe ga-eme ka m ghara ka m gaa ebe ahụ kama ihe o mere bụ ya sị ihe a na-eme ugbu abụghị ihe na-eme eme m ga-ele anya hụ ihe mere o ji na-eme mgbe o ji mee otu a chineke kpọọ ya si ya moses yipụ akpụkpọ ụkwụ gị ime ka ogologo akụkọ dị mkpirikpi n'ime ya ka chineke ji gwa ya ka ọ gaga kpọpụta ụmụ isrel mgbe o ji gabigachaa ime ihe niile ịkpọpụta ụmụ isrel erute na sinai chineke si ụmụ isrel n'oge nke a ihe a bụ ụkpụrụ unu ga-esi jee ije ka anyị mara si na ihe anyị na-elenye anya ya n'ime izu a bụ ịbụ ezi nwa chineke na nke mbụ n'eluigwe nwere usoro zuru oke ekwensu nupụ isi achụpụ ya n'eluigwe ebe a chụpụrụ ya n'eluigwe abịa mee ka ụkpụrụ dị site na abraham mgbe a kpọrọ ya sị ya pụta enye ya iwu nke ibi ugwu n'oge nke a agbụrụ abraham ebuola ibu chineke asịkwa ha si n'ijipt pụta mgbe ha pụtara n'ijipt chineke nye ha iwu iri ọ bụrụ anyị gụọ n'akwụkwọ detronomi isi anọ si na amaokwu nke isii ruo na nke asatọ anyị ga-ahụ na mgbe moses na-agwa ụmụ isrel okwu ọ sị ha unu leruo anya dobe ihe niile ndị a m gwara unu chineke nyere n'iwu n'ihi na ọ bụ ya bụ ihe ga-eme unu ka unu bụrụ ndị nwere izu ebe ọ ga-abụ ndị obodo ọzọ ndị nọ n'agịga unu ma ndị na-ahụ otu unu si na-ebi ndụ otu obodo unu si bụrụ ihe kpakọrọ ọnụ otu unu si bụrụ ndị na-abụ ọgaranya n'ụzọ niile ha si olee chi dịka chi unu ihe chineke ji nye iwu iri bụ ka o wee dịrị ụmụ isrel na mma ka ịdị mma ha wee dọrọ mkpụrụ obi ndị ọzọ obodo niile ndị na-ele ha anya ma ndị na-ahụ ịdị mma ha nye chineke mgbe chineke nyere iwu iri a ọ chọkwara ka onye ọbụla nke na-ahụ ịdị mma nke chineke n'ime isrel dobe iwu iri a mgbe e si na okporo nke ibi ugwu pụta abaa na ụkpụrụ nke iwu iri n'ihi na mgbe abraham na-adị ndụ chineke enyeghị ya iwu iri ihe o nyere ya bụ iwu nke ibi ugwu o dobere iwu a ma mee ka ụmụ ya ndị na-eso ya na-edobe iwu a mgbe ụmụ isrel pụtara n'ọzara chineke nye ha iwu nke iwu iri ha bidokwara ị na-ebi ugwu na-edobekwa iwu iri a dịka Chineke si kwuo ihe Chineke ji mee ihe ndị a bụ iji na akpọ oke si n'oge rue n'oge si na mgbe rue na mgbe nye ndị na-enupụ isi na ndị na-anaghị enupụ isi n'ihi na mgbe ọgbaghara pụtara n'eluigwe ọ chụpụrụ ekwensu na ndị kwere ya udo dị n'eluigwe mgbe o ji bata n'ime ụwa ụwa nabata ya ya ebidozie n'ime ụwa na akpọ oke si na mgbe rue na mgbe mgbe anyị na asọpụrụ chineke na-erubere ya isi site na oge nke abraham oge ibi ugwu ndị niile nọ n'ụwa gbaa gburugburu ndị hụrụ ịdị mma nke chineke ma kwe ka ebie ha ugwu dịka chi nke abraham si kwuo bụ ndị nyere onwe ha n'aka chineke abịa na iwu iri mgbe ụmụ isrel na-ebi ndụ obodo niile na mba niile ndị hụrụ ịdị mma nke chineke nye ụmụ isrel ndị nwekwara onwe ha nye chi nke isrel dobere iwu iri ha wee wezụga onwe ha site na aka ọgbaghara ma ọ bụ ikpo oke ma ọ bụ ihe ịdị ike nke batarala n'ime ụwa nke chineke bidoro na jiri aka ya na-akpa oke otu aka akwa ka anyị ga-ahụ n'ụbọchị ndị nke na-abịa otu chineke si na-eme ka a na-esi na mgbe na mgbe na-enwe ikpo oke na ime ndị bi n'ụwa site na ige ya ntị ọ dịghị ihe ọzọ nke na-akpa oke n'ime ụwa ugbu a na-abụghị ige Chineke ntị ndị na-ege Chineke ntị na ndị na-enupụrụ Chineke isi ihe ị ga-ajụ onwe gị bụ m na-ege Chineke ntị ka na-enupụrụ Chineke isi n'oge nke a anyị ga-ehudata isi ma kpee ekpere nna anyị nke eluigwe anyị na-arịọ gị dịka ọgbaghara dị n'ime ụwa n'ụbọchị taa ị na-akpa oke site n'ige gị ntị na n'ịnụpụrụ gị isi kwee ka anyị bụrụ ndị ga na-ege gị ntị n'ime ndụ anyị niile n'aha jizọs amen anyị ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye na-echekwutara anyị taa na ekwensu bụ onye na-eweta ọgba aghara n'ime ụwa n'ime ezinụlọ n'ime ebe anyị na-arụ ọrụ n'ime ebe anyị na-agụ akwụkwọ mara na mgbe ọbụla ihe na-ana aga dịka o kwesịrị mara na aka ekwensụ abala n'ime ya gị nwa chineke ga-eji izu nke chineke nyere gị mara ihe ị ga-eme ka m gwa gị na iwu chineke bụ nnyo iwu chineke bụ ọkụ iwu chineke bụ ihe na-atụrụ mụ na gị aka ihe anyị ga-eme n'ime ụwa ka anyị wee keta ndụ ebighị ebi mara iwu chineke mara ihe chineke chọrọ ka anyị mee n'ime ụwa ọ bụrụ na ekwensị eweta ọgba aghara nke ya anyị ga-ama ihe ọjọọ na ihe ọma site na anyị na-agụ akwụkwọ nsọ Chineke anyị na-etinye ya n'ime agụ anyị ka anyị mee ihe dị mma hapụ ekwensu ka ọ nọ na-agagharị n'ime ụwa nke efu mara na Chineke nwụrụ n'ihi gị Chineke nwụrụ n'ihi m ọ bụ obi ụtọ Chineke ka mụ na gị keta alaeze ya jidesie Chineke ike kwere na Chineke kwere na okwu Chineke kwere na aha Chineke ihe niile nke anyị chọrọ n'ime ụwa chineke ga-emere anyị ya nwanne anyị nwoke onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imeela n'ozi ọma nke taa ka chineke gbaa gị ume ka chineke dozie okwu ya n'ime ndụ gị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojugị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at com maọbụ awrnigeria at com kọrọ na anyị na ekwentị na nọmba nke a 070 63637224 07063637224 chekụtakwa itinye adreesị nke a gị tinye asụsụ Igbo arorg gị tinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo